ewepụ lọkdaụn maka coronavirus, Ọlaudah Equiano Institute akere ogo out, ndị Igbo nọ na Nollywood before na eme fim na abịa ebe ahụ ka enyere ụnụ aka mee resach ka unu mara ihe unu na-eme maka a lot of stories na-ewepụta na pictures has not culture ndị Igbo enwere anything ha nwere to do with culture ndị Igbo ọwụ na ịchọ ikwu maka igwe i present ya as an aberration ndị Igbo mụtara amụta sikwanụ nọ ritual maka ihe ha na-akpọ rishual bụ ma kpọzie ajọ omume ndị Igbo gbagoro Lagos mụtasịrị kọwaa m ebe a ka nke a si afụgo m na ịtọ sọsọ na ewe iwe ama solve problem a gaghị asọlve problem a wee nyere ha aka maka ka ụfọdụ n'ime ha si akọwa ndị bakwa n'ime fim a essentially ụmụaka gụchara akwụkwọ lụa enwere enwero cultural training ịma na ka ife si wee kwụrụ kịta 99% of ndị Igbo nwee ike mention ọ dị wọd omenala mana ọ bụrụ na fa ma ife ọ bụ for example a typical onye Igbo amarọ na ojecha secondary school jee nọ na nke nwanne nne aha ịsa n'omenala ka ọ na-eme nwanne anyị nwoke a na-akpọ ọgwụ eleka nwere ihe postụrụ n'ụtụtụ a ebe onye Yoruba si chọ ịma etu ndị Igbo si wee dị egwu gị na ha dịkọ nri onye Igbo amadụ n'omenala ka tebụl ma na-asị eji wee wụrụ the best in the world o nwere ndị nọ n'ụwa ya eweta ofe eweta ụtara tikọ ha ncha na ofu efere na-agwọtịkọ ya mana ndị Igbo ya ekewa ihe ntutu ofe ya nọ ebe a ụtara ya nọ ebe a anyị akwọrọ nke bụ aka ọfụma ọfụma wee rie na bụ mmiri akwọghị aka anyị emetụ ndị ha aka mmiri ọrụ ya adụkwue n'akụkụ average onye Igbo amadụ na omenala dị dịfa ife ndị mishọnarị kọwara ha omenala bụ ihe ọjọọ simple definition of omenala ihe ọjọọ so eh, ị kọntinu na-ewe iwe perpetually enye doro onye ọbụla aka nọ kedu etu anyị esi wee kwuo onye ukwu wa kedu etu anyị esi wee improve the situation mụ na some strong Igbo men and women bidogo Olaụda Ekwuano Research Institute ọgbọghọ na ume anyị na anyị enwetazi ji mana ife anyị na-eme ụka ile foundation maka ụmụ anyị maka obodo a m bi na nkịta a na-akpọ Amerịka o nwere supamaket ya afụcha na ya employ mmadụ 30,000 e na-agwa gị na etu esi wee bido supamaket ahụ onye statụrụ ya na-ere grin na wheelbarrow na-etu esi start ya 100 years ago anyị lecha foundation a mgbe ụmụ anyị etolite ebiudu ozi on ndị Igbo daalụnụ daalụnụ daalụnụ